N'ihe banyere ọkwa mmetọ BNWP (Organic ọnụnụ) nke mayflies maọbụ stoneflies dịka ọmụmaatụ na-egosi ụzọ mmiri kachasị ọcha ma na-enye ya akara nnagide nke iri.